AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị Lawrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nke kraịst ka anyị ji obi ụtọ na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa ama m na chineke na-edobe unu ama m na chineke na-arọpụtara anyị ihe anyị na-eri n'ime ụwa ihe siri ike ka anyị tụkwasị ya obi anyị ga-ewere ndụmọdụ nke ụbọchị taa akwụkwọ ilu akwụkwọ ilu nke atọ amaokwu nke ise rue na nke asaa ọsi otu a tụkwasị jehova obi gị niile adaberekwala na nghọta gị n'ụzọ gị niile mara ya ya onwe ya ga-emekwa ka okporo ụzọ gị niile zie ezie abụla onye maara ihe n'anya onwe gị tụọ egwu jehova wee si n'ihe ọjọọ wezụga onwe gị amen ndụmọdụ nke anyị na-enweta n'ime akwụkwọ nsọ n'ụbọchị taa na-agwa mụ na gị gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa tụọ egwu jehova site na onye na-asị na ya ma ihe n'anya onwe ya o nweghị ihe onye ahụ ma mana onye dabere na nkwa nke chineke onye nọ n'okpuru chineke mara na mmụọ ozi nke chineke ga-enyere ya aka n'ime ụwa a duzie ya n'ihe ọbụla nke ọ chọrọ ime anyị ga-aghọta na onye ahụ bụ onye nke chineke ga-emepere ụzọ nke eluigwe ka o wee nata ngọzi n'ime ụwa anyị nọ n'ime ya ma na-arịọ na ihe siri ike n'ezie ekwensu ga na-ewetara anyị ụzọ ọjọọ ọbụla ka anyị wee bụrụ onye mmehie ka anyị wee meghee mmụọ nsọ ma na-arịọ ka anyị gbalịa gee ntị n'ime okwu chineke ka anyị gbalịa mee ihe chineke chọrọ ka anyị mee ka anyị tụkwasị chineke obi anyị niile ọ bụghị ka ị wee tụkwasị ya ntị n'ime obi gị tụkwasị jehova obi gị niile were ihe niile nyefee ya n'aka ị ga-ahụ na ọ ga-emepere gị ụzọ ebe niile siri ike ebe niile ị na-aga ihe a na-apụta ma ọ bụ n'obi gị ihe ị na-eti n'ime ala a na-eme m ọfụma ma ọ bụ na ebe ị na-arụ ọrụ ị naghị ahụ ọganiru n'ime ya tụkwasị Jehova obi gị site na anyị nọ na oge ọgwụgwụ n'ime ụwa ihe niile ga na-eme ntụgharị ntụgharị ma tụkwasị Jehova obi gị niile adaberekwala na nghọta gị site na onwe gị ihe mụ na gị ma onweghị ihe ọwụ na anyị ma ọ bụrụ na anyị atụkwasịghị jehova obi onye tụkwasịrị ya obi bụ onye chineke ga-ebuli elu ka anyị mara na n'ụzọ anyị niile chineke ga-eme ka ọ bụrụ ihe ziri ezi ma anyị tụkwasị ya obi ka anyị gbalịa na-eje ije na nzọmụkwụ nke kraịst ka anyị gbalịa nụrụ okwu chineke na ndụmọdụ ya na akwụkwọ ilu akwụkwọ ilu nke atọ amaokwu nke ise ruo na nke asaa n'ụbọchị taa bụ ngọzi nke chineke na-enye anyị site na onye gere ntị nye okwu chineke onye rubere isi nye ndụmọdụ nke chineke ọ ga-anata ngọzi na ụgwọ ọlụ nke dị mma mgbe chineke ga-abịa nke ugbo abụọ ma narị onye ọma na-ege ntị ka anyị gbalịa gee ntị ma nụ okwu nke chineke anyị ga-anọ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-anabata ndị Seventh Day Adventist Church Choir hiltop aba ka ha wee nye anyị abụ nke pụrụ iche ma tupu anyị na-ege abụ a anyị chọrọ ka ị mara na ị nwere ike ịkụrụ anyị na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mgbe ebe ị ga-akụrụ anyị n'ekwentị gwa anyị ọ bụrụ si na ị nwere ajụjụ nke chọrọ ka anyị saa ma ọ bụ na ozi ọma nke na-anụ taa bụ ihe na-ewuli mmụọ gị ma ọ bụ na ị nwere ihe na-agbagwoju anya n'ime akwụkwọ nsọ kọrọ anyị na ekwentị maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot maọbụ awrnigeria at yahoo dot com makwara na ị nwere ike ige ozioma nketa na www. gị tinye asụsụ Igbo ka ị wee gee ozioma nke asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ igbo ka anyị ga-abụ ọma nke si n'olu ndị sda hilltop aba jehova ka anyị tụkwasịrị obi anyị anya tụkwasịrị obi anyị anaghị atụ egwu echefu n'ezie anyị agaghị atụ egwu n'ihi na chineke anyị dị ndụ bụ agbọma nke si n'olu ndị Seventh Day Adventist Church Choir Hilltop Aba unu emeela na nke unu nyere anyị na-echekwutara anyị na anyị kwesịrị ịtụkwasị chineke obi n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-ewetara anyị abụ nke ga-akpọbata onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche mgbe ndị Seventh Day Adventist Church Choir Ishugu Aba Zion Herald ga-enye anyị abụ nke pụrụ iche mara na ị nwere ike ịkụrọ anyị ekwentị na 0706 363 7224 bịa bịa na gị bịa anyị n'ezie chineke ga-azọpụta anyị ma anyị kwere na ya ma anyị tụkwasị ya obi unu emeela ndị Seventh Day Adventist Church ndị Zion Heralds unu emeela na abụọma nke unu nyere anyị n'ụbọchị taa ka anyị nọ nwayọ mgbe onye mgbasa ozi nwa chineke tere mmanụ ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo ndị na-ege ntị wono ezinụlọ ụmụnne gị kwana ikwu na ibe ọ na-agakwa nke ọma ana m ekele gị n'oge awa dị ka nke a taa anyị na-agakwa n'ihu na agba nke abụọ inwe ezi nlekere anya inwe ezi nlekere anya lezie anya inwezi inwe ezi nlekere anya ihe ọgụgụ anyị taa site n'akwụkwọ isi iri amaokwu nke iri anọ luk isi iri amaokwu nke iri anọ ebe a ka anyị ga-ewere ihe ọgụgụ anyị n'ụbọchị taa ọ na-asị otu a ma uche mata gbasasịrị n'ije ozi nke ukwuu o wee bịakwute ya ọsịsọ sị onye nwe anyị o metụghị gị n'obi na nwanne m nwanyị na-arapụ ka naanị m jee ozi ya mere gwa ya okwu ka o nyere m aka amaokwu nke iri anọ na otu si ma onye nwe anyị zara si ya mata mata ị na-echegbu onwe gị na-esogbukwa onwe gị n'ihi ọtụtụ ihe ma otu a ihe bụ ihe dị mkpa n'ihi na Meri rọpụtara ezi oke ihe nke na-apụghị ịnapụ ya dịka m kwuru na anyị na-agakwa n'ihu na agba nke abụọ ihe na-akpọpụ uche mmadụ mata n'onwe ya na Meri bụ ndị na-eleta ndị ọbịa anya bụ ndị na-ege ntị nke okwu Chineke ma n'ihi na mata na-aga n'ihu na-eje ozi ịhụ na e nyere Jizọs na ndị na-eso ụzọ ya nri ma Mary họrọ ige ntị ịnọ n'ụkwụ Jizọs na-ege ntị mata malitere kwuwe okwu n'ihi na uche ya niile nọ na nri o mere ka uche ya pụọ ige ntị n'ebe Jizọs nọ ya mere Jizọs ji kpọ ya mata mata ugbo atọ n'ala igbo dịka omenala igbo si dị akpọrọ oku ugbo atọ ma na ozi ahụ dị mkpa ego ya n'asụsụ bekee ọ sị na mata tụkwasịrị uche n'ihe na-akpọpụ uche ya uche ya nọghị n'ebe jizọs nọ dịka anyị na-aga n'ihu enwere ọtụtụ ihe na-akpọpụ uche anyị n'ụwa nke a dịka m kwuru ụbọchị mbụ nwa okorobịa ebunyere ga-agụ akwụkwọ ya were handset na pịpịm pempem pịm hapụ ịgụ akwụkwọ ya uche ya ga-apụ n'ihe kwere dụnye ya akwụkwọ nwa agbọghọ agụnye ka agụ akwụkwọ ya pụọ gawa egwu egwu awantịrị na-agbagharị egwu na-achọ ihe ọ ga-eri na-aṅụ uche ya ga-apụ ihe o kwere pụọ ya eme ọ ga-enwe maọbụ ịkpata ihe a na-akpata n'ọsọ otu a ka ọ dị na izu gara aga anyị gwara ụlọ okwu otu uche Mozis iji pụọ n'ọkpụkpọ okwu Chineke kpọrọ ya idu ụmụ Izrel baa n'ala Ijipt gị nwanne m nwoke nwanne m nwaanyị ekwela ka nri n'ihi ọnọdụ ọjọọ nke anyị nọ maọbụ n'ihi na petrol sọbsidi adịghị ga-ewere onwe gị ghasaa uche ga pụọ ga-echepụ n'ịbụ nwa Chineke onye na-agba ọsọ alaeze eluigwe maọbụ n'ihi isi ike otu ị ga-esi nweta ihe nweta gị nwa okorobịa ga-etinye aka na 419 maọbụ itinye aka na yahoo biznes nke ga-eme ka uche gị pụọ ga-ejefuo n'ebe nwa chineke o mere anya na ihe ga-ewepụ uche anyị na ọsọ anyị na-agba juru eju gbaa anyị gburugburu dịka anyị kpọtụkwara Geheza onye na-ejere elisha ozi dịka na natara ikikere n'aka Ịlaịja nọchie Ịlaịja mere ihe ịrịba ama asatọ iri na isii ma elisha mere iri atọ na abụọ dọbụ n'ihi na ọ sịrị mgbe elisha na-apụ ya sị ya ka enye ya okpukpe abụọ mmụọ nke Ịlaisha Chineke mere ya n'otu aka ahụ Geheza gakwara nata ikike n'aka elisha jee ozi ya ma mgbe Chineke mere ka Neman n'akwụkwọ ndị eze nke abụọ isi ise anyị ghọtara nke ọma na Neman bụ onye isi agha dị ike ma o nwere arụ o nwere ọrịa ekpenta mgbe ọ matara na ọgwụgwọ nsọ dị n'ala Izrel isi ebe ọ ga-enweta ọgwụgwọ nsọ ya mere o ji jee n'ala Izrel jụwa eze Izrel eze Izrel chee ị igbu m unu ịla ndụ m n'iyi ngwa ngwa ka ọ na-amatara ya zigara ya elisha elisha si ya gaa tikpuo onwe gị n'ọdọ mmiri nke dị n'obodo ha na ọ mmiri tikpuo onwe igbo asaa ngwa ngwa ọ gara mmechaa ya akwụkwọ nsọ na ahụ ya gbanwere dịka ahụ nwatakịrị ya chọọ inye Chineke ekele ibi inye elisha onyinye elisha si ya mba enyekwala m were lawa geheza nọ n'otu akụkụ si hei nna anyị ukwu amaghị na ihe a bụ akụ na ụba gịnị ga-eme ka ọ sị m ọ nataghị ihe ndị a akwụkwọ nsọ sịrị anyị o mere ngwa ngwa gbapụ n'ihu nna ya ukwu ịlaisha gaa ije ịnata akụ na ụba wee babilon na tailent koodu abụọ na ndị eze nke abụọ isi ise na amaokwu nke iri abụọ na ise na iri abụọ na isii otu a ka akwụkwọ nsọ na-ekwu ma ya onwe ya batara n'ime guzo n'akụkụ onye nwe ya elisha wee sị ya olee ebe isi si bịa Geheza wee sị uru gị ejeghị ebe ọbụla iri abụọ na isii ise o wee sị ya ọ bụghị ijeso gị mgbe nwoke ahụ sitere na ụgbọala ya chigharịa zute gị ọ bụ ịnata ego na ịnara uwe ọ bụ iwe ubi oliv na ubi vaịn na igwe ewu na igwe atụrụ na igwe ehi ndị oru ndị ikom na ndị oru ndị inyom ije ozi nke bụ Elisha sịrị ya nke ọ bụ oge ịnata ego nke ọ bụ oge ịnata uwe nke ọ bụ oge ịnata igwe ewu na igwe atụ na ndị oru ije ozi ma n'ihi nke ya sị ya na ekpenta ahụ ndị na-ema nke bata ya n'ihi akụ na ụba uche ehe zapụrụ nye okpukpe okwu eji kpọọ ya dịka onye amụma ya mee o nweghị ike ịnata ikikere ije ozi dịka onye ozi nke chineke ọzọ ya mere gị onwe gị onye na eke ntị ị ga-abụ geheza ego na ihe oriri ọ ga ihe ga-akpọpụ uche gị uwe na akụ na ụba ọ ga ihe ga-eme gaghara iguzosi ike n'ebe chineke nọ n'ihi nke a ana m arịọ gị gị onye na-ege ntị n'oge ikpeazụ a nke anyị nọ n'ime ya n'ihi na anyị nọ n'ọgwụgwọ oge ọ ga-adị anya jizọs ga-abịa dịka Mozis duru ụmụ Izrel ruo n'obodo na ofe mmiri jọdan ọ fọrọ ụzọ ụzọmụkwụ ole na ole ha gafee jọdan ha baa n'ala kenan uche ya pụọ ya chee chehie otu a ka ọ dị ihe ịrịba ama na ihe dị iche iche ndị na-eme taa n'ezi anyị na ọ gaghị anya jizọs ga-abịa nwanne m nwoke nwanne m nwaanyị ekwela ka uche gị pụọ ekwela ka ichefu ihe kwere kpọọ gị ị onye ozi chineke irite ego ịwụ ụlọ ịgba moto ekwela ka ọ kpọpụ uche gị n'ihe e kwere kpọọ gị ị bụ onye akpọtara ka o lekọta ezinụlọ anya maọbụ obodo anya dịka onye ọchịchị eze maọbụ kanselọ ekwela ka ihe nketa na iri ngo kpọpụ uche gị ihe akpọrọ gị bụ ije ozi anyị nọ n'ọgwụgwụ oge jizọs na-abịa ileta onye ọbụla dịka ụgbọọlụ ya si dị okwukwe m na olileanya mbụ na mụ na gị ga-eso keta ndụ ebi ebi ahụ na ọ dịghị ihe ọ bụla ndị gbara anyị gburugburu ga-ekepụ uche anyị ka anyị lekwasị jizọs anya ndụ ebi ebi ga-abụ nke anyị arịa nkwado taa aha jizọs emee ka anyị kpee imeela onye nwe anyị na taa anyị anụkwala okwu gị ọzọ nke ga-eme ka uche anyị nọ n'ebe ị nọ ka anyị lekwasị jizọs anya bụ ebe nsọtụ na ebe mgbaru ọsọ nke okwukwe anyị ekwela ka akụ na ụba na mkpagbu nke oge a kpọpụ uche anyị kama ka anyị tụkwasị gị obi gbata ihe na-agbata n'ọsọ bụ ndụ ebi ebi arịa m ka ọ dị ụta n'aha nwa gị jizọs kasị nwụ n'ihe anyị amen mgbe anyị nọ na-elezi anya dịka ụmụ chineke anyị bụ ka anyị tụkwasị chineke obi anyị niile imeela onye mgbasa ozi nwa chineke tere mmanụ ikechukwu ebe Jọn na ozi ọma nke wetara anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka udo Chineke nọnyere gị ka mara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs ka anyị were ohere ọma kelee ụmụ Chineke ndị na-akpọtụrụ anyị site na Kaduna steeti anyị na-ekele nwanne anyị nwoke Ikechukwu onye na-akpọtụrụ anyị site na Kaduna anyị mana chineke agọziwo gị na ezinụlọ gị site na nlekọta nke kraịst anyị na-ekpe ekpere ka ịhụnanya chineke na amara ya baruo ezinụlọ gị ụba n'aha jizọs ka anyị nwekwara otu aka kelee nwanne anyị nwoke onye na-akpọtụrụ anyị site na katsina ọgọstin atọgba imeela na-akpọtụrụ anyị anyị ma site n'ịnọ na katsina steeti udo chineke ga na-achị ebe ahụ ka anyị nwekwara ohere ọma kelee nwanne anyị nwoke onye kpọtụrụ anyị site na bauchi nwanne anyị sọnde imeela na-akpọtụrụ anyị anyị na-arịọ ka udo amara chineke na ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs ọwụ nwanne anyị nwoke chibụike onye nọ na gini conakry anyị na-ekele chineke site na amara ya ga na-abara ụna niile ụba n'aha jizọs ọ ga-anọnyere ezinụlọ gị ịhụnanya ya ga-achị na gịnịkọ na kraịst site na gị chibuike nwa chineke nọ ebe ahụ unu emeela na akpọtụrụ anyị ọ bụrụ na ịkpọtụbere anyị nwa chineke ọma na ekentị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo